asị na ọ na-adịkwarụ mma m ife kwuru ife akwụdebe amụm na Abuja ka anyị nọ n'isi obodo nke Naijiria wee na-anya wee fụ odogwu batara na mmemme senetọ Dr. Patrik Ifeanyi ụba. anyị wee sị ka m ọbịa onye ama ama mara ya jiri ọnụ ya ka ọ kwara ọrịa eze onye ọ bụ afa m bụ chief nwabezume ọbịa fụlụ ego na Ọkịja ọjụ na-eme ọgụ. Thank you. Ọ dị mma oju na-eme ọgụ anyị chọrọ ịma ife mere iji wepụta ohere gị wee bịa ebe a taa maka na ada afụ ụkwa daa. Eh, ife mere bụ na nke mbụ bụ na Ifeanyi Uba bụ my senator elect and from na anyị na ebe ọ bụrụgo confirmed senator and na ọ na-represent my constituency so I have to be here. nọrọgba witness ọ na-eme mmasị a na nsobịa ọ na-eme njọnsị a na nsobịa ọ dị mma dịka onye oji ego achụ ego anyị ma bụ, ị na-eche na Ifeanyi ụba ya ewota ife ya enyelu ndị oji ego achụ ego na Anambra South ka ha na-aṅụrị dịka mmadụ na ya ọ eme ya ya promised to do that mma na ọ and ndị ya House of Rep with others fa ga ndị nọ na constituency anyị ndị House of Rep like Ifeanyị Mmụọma Ewubudike na Nanka and others afụcha ha today maka aka njide ndị mmejọ gbadoro ha ncha one by one condition ndị shọ na nnọ fụ n'anya na mụ nọ ya ya ka njibia and ama m na ọ ga-eme ya ọfịa flego anyị ekelego gị o orugbosu ndị afịa na-ejezi ihe ndị na-azụbu ahịa maka Ewubudike bụ onye afịa capital bụ businessman ka ha jee ka ha rụkwa ka anyị fụ nke ha thank you very much